ụmụnne m n'ime chineke asị m ka udo nke chineke nke kachasị udo niile dị chesara n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world ministry ka ozi ọma si eru unu nso site na ngalaba nke ndị baptist missionary association. nke afrịka niile nke mba ụwa niile mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke afrịka na ngalaba nke naijiria site n'ime olugweru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka olu a si erute n'otu n'oge dị ugbu a na-ịtụgharị uche na ihe mmụta anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'ime akwụkwọ nsọ akwụkwọ ozi nke pọl onye ozi degara ndị filipaị. site na isi nke mbụ m ga-agụ naanị amaokwu nke abụọ akwụkwọ ozi nke pọl ozi degara ndị filipai isi nke mbụ na amaokwu nke abụọ Philippians chapter 1 2 ọ amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwe anyị jizọs kraịst pụta amen ka chineke gozi okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị n'oge dị ugbu a nyekwana anyị ezi ndụ mmepe anyị isi obi anyị ka afọ a chineke bụrụ ihe a gọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ihe mmụta anyị n'ụbọchị nke taa ihe anyị ga-eji mere isiokwu ga-abụ amara na udo dịrị ọnụ ọzọkwa amara na udo ya dịrị ọnụ amen ọ bụ na ya ile anya na ozi ọma nke pọl dere efu na ihe abụọ ekpere ka pọl degara na ekpere ndị filipin n'oge ugbu a ihe abụkwanye ekpere na ngọzi nke mmụọ nsọ chọrọ ịwụkwasị mmụ na gị n'oge ugbu a ọ amara n'udo dịrị ụnụ amara na udo dịrị unu n'aha jizọs ọzọkwa sị m amara na udo dịrị unu n'aha jizọs ọ bụ na anyị n'ụwa nke anyị nọ na taa amara nke anyị na-ekwu na udo bụ ihe dị mkpa n'oge dị ugbu a n'ihi na ụwa nke anyị enwezighị udo ụwa nke anyị enwezighị amara ụwa nke anyị na-agbazi lekaleka na nka na mbibi n'ihe mfu, n'ihe ọnwụ, n'ihe mkpochapụ, o nwezighi ebe udo dị n'ụwa iteta n'ụtụtụ na-anụzi akụkọ dị mba niile gbara gburugburu ị na-anụ akwabiri na mparata nke a na steeti nke ọkụ gbara n'ebe nke ọzọ ụlọ dara tigbuo mmadụ n'ukwuru mmadụ n'ebe nke ọzọ asị gị na ụgbọelu dara asị na ihe mberede nke okporo ụzọ mere asịkwa ndị ori ji wee zuo ebe ahụ ndị ogbu mmadụ ndị na-atọ mmadụ n'ebe nke n'ihe ọbụla asị gị ihe ya na-agụzi bụ mmadụ n'ukwuru nnọ nwụọ 100 nwebe nu nnu puku nnukwu ọzọ mebie ebe dị ya ihe akụkọ jọrọ njọ na nke na-eyi ntị oyi na nke na-emezi ka ume mmapụ gbukwuzi ụfọdụ juziri ebe niile ị na-ajụzi kemgbe ihe ndị a niile ga-ebi iche na nketa na ọkwụsịgo echi enu ọzọ nwanne echi nke ka nke mee a ka na-ekwu nke mere ochie ọhụụ a na-eme ị na-ajụzi chineke ọnọzikwa na nke a na-eme ụfọdụ egotgote a na ekwentị ewere gị ọnọdụ nke a bụ ebe ha matadebere taa ka anyị konklude anyị kwuo ihe dị iche iche ụfọdụ ndị mmadụ enweguzi olileanya ị na-ajụzi etu a ka ihe a esi wee gazie ka onye nwere nkwụsị ihe a niile bụ ihe na-alụ obi mmadụ mmiri n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata sị na mgbe n'ikpeazụ mgbe ihe ndị a niile ga eme na obi ndị mmadụ ya alọzi mmiri na ụfọdụ ya adapụkwuzie n'okwukwe ma ndị nke nọ n'ime chineke dịka ndị filipians a ndị filipia pọl degara akwụ ọ na-agwa ha ọ bụrụ na ụdị ha n'oge nke ha ndị ọbụla nwere ihe na-eme n'oge nke ha mana nke na-emezi n'oge nke anyị akarịziri pọl wee na-agwa ha ọsị ka amara dịrị unu n'udo nke chineke mgbe ihe ndị a niile na-eme mgbe mkpagbu ya niile na mkpagbu niile na-adị ka amara na udo dịrị ụnụ ka amara na udo dịrị ka amara na udo dịrị unu amara iji wee kwudosie ike n'ebe chineke nọ amara iji wee kwudosie ike ọbụnadị na mkpebi unu nke unu kweta na jizọs kraịst ka amara iji wee na-ekpe ekpere dịrị unu ka amara iji wee na-agụ akwụkwọ nsọ nke chineke wee na-agọta ya dịrị unu ka amara iji wee na-ahụrụ unu wee na-ahụrịta onwe unu n'anya dịrị ụnụ. Ka amara dịrị unu ọbụladị mgbe unu na-aga na mkpagbu dị iche iche. Ka amara dịrị unu dị na mgbe unu na-enwe ọṅụ. Ka amara dịrị unu dị mgbe unu na-anụ akụkọ ọjọọ dị iche iche. N'ihi na ọ bụ na amara adịghị, ị mara na mgbakasị ahụ na ịgba a ga-eme nke a nke ọzọ ga eburu ha tufuo na n'oge na-adịghị anya ihe a bụ nnukwute ekpere ka pọl kpeere ha ihe a bụ nnukwute nkasi obi ka pọl nyere ha ihe a bụ nnukwute agbamume ka pọl nyere ha ka amara na udo nke chineke dịrị unu ọ bụ na ha enweghị udo ka ha esi nọkọrịta ọ na ha enweghị udo ka ha yesi esi dị n'otu ọ na ha enweghị udo nke ka ha esi wee gụọ wee ghọta akwụkwọ nsọ nke chineke n'ihi na obi ọbụla nke na-enweghị udo obi aha na-agbasasa nsa obi aha na-agbalịkalịka obi aha na-agba osi ebe ofeta ịba ịghọtago ngị pọl na-eje ịghọtago ihe mmụọ nsọ na-achọ ka anyị nweta n'ụbọchị nke taa n'ime ịhụju anya n'ime ihe niile a na-agabiga anyị n'ime mkpagbu niile a ka amara na udo dịrị ụnụ, ọ bụ na ịghọta ihe ndị ị mara na agba enweta e nke a ma enwetaghị nke a ejiri ebe ma akụkọ ebe n'ụ ihe ndị a niile abụrụ ihe ihe etibuju n'ala jizọs kraịst bụ udo nke chineke jizọs kraịst bụkwanị amara nke chineke ọ bụ na jizọs kraịst anọghị na ndụ onye ọbụla ndụ aha na-agbasa nsa ndụ aha na-ala n'iyi ndụ aha ga-enwe nkwụsị mgbe na-adịghị anya ndụ aha ga-akụ njin n'ihi na onweghị mmanụ o ji aga jizọs kraịst bụ amara na udo nke site na chineke ọ bụ na inwe jizọs kraịst ị ga-enwe amara n'udo nke na-ejubiga oke amara n'udo nke site na chineke bụ jizọs kraịst gị onye na-ege ntị ọ bụrụ na ị natabeghị jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị amara a n'udo ga-akwa gị ma ekpere na-ayọ mbụ na ohere nke ihe nwere iji wee na-ege ntị n'okwu nke a emewe nwoke pụta n'oru nara jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị pụọ n'oke iwe pụọ n'uru nke mmehie na nke mkpagbu na nke ịhụju anya bịa tọgbọrọ ya ndụ gị n'ihi na ọ tọgbogo ndụ nke nyanwa n'efu n'obe nke kalvarị ọ bịakwuteni m unu ndị ebe owere ibu dị arụ m ga-eme ka ọ dị mfe burdens are lifted at Calvary ọ bụ na ịbịa ọ ga-azọpụta gị hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a besara ya akwa kpọku ya na ọ ga-aza gị tọgbọ ndụ gị n'efu tọgbọrọ ya ndụ gị ka o were pịchasị ya mekwanị ka ị pụọ n'uru na mmehie n'ihi na ndị nke mmewe n'oge gara aga ha na-etegharịzi egwu ọṅụ na-akụkọ akọ mgbaàmà n'oge dị ugbu a ka anyị kpere chineke onye nwaanyị na chineke lee ndị oru gị ndị nke welatara isi n'oge dị ugbu a ndị nke ị tọgbọrọ ndụ gị n'efu maka ha ha abịawo iji wee were gị mere chi na onye nzọpụta ha kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha siri uru pụọ mee ka ha pụrụ ndị nke ya eketa oke n'ala eze eluigwe gị mgbe ya bịa kpọrọ ndị gị ka bụ ndị nke ya eketa oke nyekwanye ha ikikere iji wee bie ezi ndụ nye ha amara gị na udo gị ka ha wee kwudosie ike n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen gị onye na-ege ntị ọ bụ na ọnụchiri e n'okwu a karịsịa ma ọnwe ha ajụjụ ma testimoni akwụkwọ ama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka chineke gọzie okwu a ka ọ dị ndụ n'ime anyị nwepụtakwana ezi mkpụrụ ọma nke ga-eweta chineke otuto n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wọld Ministries ngalaba ndị Baptist Missionary Association nke Afrịka gbara gburugburu site na ngalaba nke Naịjirịa n'ime olọgoru nke dị n'Ibadan na Ọyọ steeti ka okwu a si eru unu aka ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị ọnụ emem